igbo bụ igbo mma mma no igbo bụ igbo mma mma ọnụ n'ụlọ ma n'ụzọ ee eh, ndị na-esha ndị nọ Malaysia ndị na-ebe niile mma mma no daalụ nọ chievo na ọ na-agba egwupe ụzọ egwupe ọnụ adịghị kwesị ụzọ ọnụ akwụrụ ee eh, ebe anyị ji bịa tata bụ ọsọ ji unu ya ee eh, ọtụtụ ndị mmadụ na-ekwu na va na-eli nri na nlọ ee so mgbe bịa ka nkụzie tata ife ọ ga-abịa mee nne anyị lii na nlọ lie amụnsu a nne ogboma maka ajọ nne ọ na-abụ mmadụ lie nne na nlọ lie ajọ nne na nlọ ọ bụrụ ogboma nye ya maọbụ amụnsu nye ya ma ndị nle asaa na-abụji emegide mmadụ ibeba mee ya nye ya na nlọ maọbụ ndị ajọ mmadụ nye ya nni ma ndị ajọ mmụọ nye ya nni na nlọ ọ na-abụ ili isi udu nne ya ịbịa na bizinesi bizinesi a na-akụ akụ itinye aka n'ife n'ụtụtụ ya ichie ive niile a na-akụ nwere ive na emega agada dị niile sometimes o wee izu ụka onye na-asị na abịa ntata ịkụzi a nkụzi elu na ife ọ ga-abịa ime ajọ nri a ili na nlọ imiletiri iri nri a na nlọ teta ụra chi ụtụtụ ozugbo ime ife a m ga-agwa anyị kịta uti ọsọ ọjọọ nwere ife a na-agbalị ịma na ọsọ ọjọọ ede eje eji ifele ife obele ife a kịta ife ọ na-arụ erika ilie nri na nlọ wee ọsọ ọjị ya n'ụtụtụ gụtalụ m 7 gụtalụ m 7 pieces n'ụtụtụ na ya ọ dị 7 7 pieces gụta ya 7 pieces n'ụtụtụ ee chee ya anyanwụ si chukwu abịa ma na-ego ebe na-egwu olise bụrụ ụwa chukwu abịa ma eche m ebe a na anyanwụ ụtụ wee na-akpọkwu anyanwụ ụtụ kpọkwu aja na sị na ebe bụla nli na nlọ bụ ajọ nri nli na nlọ na nsị na mamịrị ka m ga-anyụpụ ya na eke n'oli na agba na akwụkwọ na otu n'eve n'abalị chele anwụ ya n'ọnụ ta anya ịtasị ya ṅụọ mmiri ibe niile ili na nlọ onwere ife ọ ga-emeghi ịpụ ife niile agaala ya ọfụma mgbe e setakwa aka na ndị kwa nkwa ndị ọzọ ife ọ na-alụkwa ọzọ bụ na nwoke jere ebe ọ na-aṅụ mmanya na disemba elugo disemba elugo ilu ebe ị na-alụ aṅụ mmanya gị eh, na ndị ọgbọ ị na-aṅụ mmanya ị na-atụ egwu ị na-atụ egwu emeghekwa ya esi na mmanya ememekwa anyị nke a na mmanya ebe alụrụ ya ịṅụọ dịka ego ya ive na mmanya jos pụa na akụ chili anyị nọ chili anyị nọ mkpụrụ ịnọ mkpụrụ ịnọ chite ya mkpụrụ ịnọ ekwe ya 1 2 3 4 ya mkpụrụ ịnọ ya nye n'ọnụ kalie ya na onya na si na ka ị ga-anyụ ive niile ahụ ive niile abụ ive enyeghị na mmanya mana gekwa ntị gekwa ntị ọ bụ na ara na-enye ihe nsị ọ gafee dee. nwa ọzọ ife ọ ga-alụlụ ya a ga-ejebezi subezi ọgwụ ọ bụrụ na adị agwọ nsị enye mmadụ mana mala amalụ na nsị mmadụ liri n'ọnụ ka nke azụta n'ụkwụ maka ife gbu mmadụ bụ ife dị ya n'afọ na nke azụta n'ụkwụ na a na-afụ ya anya ebe ọ bụla ị na-eje na disemba anya soro ịgaba tinye n'akpa tinye n'akpa na ọ bụrụ aja ife na ndị ọcha nwere mọsta na nke a mọsta nke anyị tinye n'akpa itinye na akpa ṅụsịa mmanya ọ dịghị ka onwe ka o si dị chele ya afọ ọmịma onwe ka o si dị ma ọ nwụrụ ka o si dị nke esi ọ bụrụ maka onwe ndị na-adị ama na mgbe mmụọ va na-agwava na eve kwesịrị ime onwe onye ife na-abịa na-arụ nwa onye ọ ga-abịa na-arụ igno nwa onye ọ ga-abịa na-arụ ma mma na ọ bịara ya na-arụ mgbe ọ bịa ya na-arụ ịbụrụ onye ọ na-abịa na-arụ nna ndị ego kwa m nsi ọbịa ya na-arụ chele ya mkpụrụ ịnọ wee n'ọnụ taa na nsị na ka ị ga-anyụ na mana ya agafekwana that day na nsị na mambele ị ga-anyụ datin ị ga-anyụ nsị enye eyi then ị onye ọ na-adị abịa na arụ ịṅụsịnara mmanya kụnye ebe ịṅụ mmanya na disemba a chere ya wụnye mkpụrụ ịnọ ya nye n'ọnụ ya nye n'ọnụ taa anya ṅụa mmiri gaba ebe ị na-aga ị ga-anyụ nsị a ị ga-anyụ a na nsị na mammele mana ọ gafee ido ọnwa ọsụkwa ebe ọ ga-alụ ị ma na a ga mgbọrọgwụ igbo bụ ya lịba ebe dibịa mana ọ bụrụ ekpere anyị ibe na akụkpọ ị na-anadichie mba igbo nwa ikolobịa igbo nwa agbọghọ na-eme ọfụma ma ị na-eme ọfụma ma ị dị eme ọfụma maka ndị ajọ mmadụ avụrụ onye ukwu ava avụrụ onye nta raa mana n'iru n'iru ka anyị ga-aga na oke nwere ama n'iru iru ọ bụla n'azụ mgbe na-ekene unu asị ya ma anyị mma na-ekene olu na avụ na nkwọ mma mma bụla mmụọ mme n'isi anyị niile ọnwa n'unu nwoke ọnwa n'unu nwoke agaba na-ekwu agabiru dị si a follow on Twitter Eh? ebe a ka na-ekpelu ndị obodo oyibo ekpere nashọnal ga-adịla anyị niile na mmanụ abachukwu oge abịa mụ na ndị anyị ise ise ise